cheta ah. na ọ bụ na solid fm ebe anyị na-eti eti kọị anị eziokwu eziokwu ọ ga-adịrịrị anyị niile na mma ọ ya mere anyị na eje anụ ebe a chefu na nke ahụ Chineke ji gọzie anyị bụ nke ndị nna nna anyị ha jikwanụ wee debere anyị anyị e wee were ya wee na-akpa nganga jiri ya mara ndị Igbo dịka ndị udo ndị Chukwu gọziri agọzi ndị na-efe Chineke n'ụzọ iche ndị ma na mmadụ bụ mmadụ na ịkwafe ọbara dị njọ ndị na-asọ nsọ ime alụ ọ bụ ebe a ka anyị na-akwalite ndụ ọma ahụ ndị Igbo na-ebi kpakpando ka anyị batara na anyị n'ụlọ ọrụ kalaka Solid FM ebe anyị nọ wee na-eti eti nkịta ga-apụ ihe maka na odogwu nọ n'ọgbọ eze ọdịnala nọ n'ọgbọ onye Chineke gọziri agọzi ọ bụ dibịa ma ife na-afụ ụmụ ihe dịgasị ya mara omenala ndị nna nna anyị tụbara anyị ọ na-abụ gbajuru dọrọ n'oge gboo ọ bụ ndị nna nna na-eje chọọ ndị Chukwu kere wee ha amamihe nke ha maka na ndị gboo kwere na ekele ọrụ eke ewe oyiye enyegasịrị ndị mmadụ mere na ndị Igbo ma ihe a na-akpọ akara aka na akara aka dị n'iche n'iche na onye ọbụla chọpụta nke ya o jiri ya wee na-enyere obodo aka ewe ndị akara aka ha bụ ịfụ na ịkpakọ na mmụọ enwere ndị akara aka ha bụ iji mkpaakwụkwọ na mgbọrọgwụ dị iche iche wee na-enyere ndị mmadụ aka mere na gboo ori tupu ndị ọcha wee bịa na ndị be anyị na-eji ime ụmụ nwaanyị na-eji ime ụmụ nwaanyị wee ndị dibịa ewe ndị eze nwaanyị ewe ndị ụmụ nwoke ndị dibịa ha ma ihe bụ mkpaakwụkwọ na mgbọrọgwụ wee jiri na-enyere onwe ha aka na gboo ewe ndị e nyere akara aka dị iche iche ha enweghị nka dị iche iche ọ na-abụ ọbụzi na ha ghọtara eje na be ndị na-ama ka esi agwa Chukwu okwu ndị ha na mmụọ na-akpa ndị na-afọ na ife na-afụkwa na mmụọ maka na ha amana ekere ọrụ eke akpọ ha dibịa ewe dibịa ọrụ ha dị n'iche n'iche ofu n'ime ha nọgoro n'obi anyị tata iji wee kọwaa isiokwu gbara ọkpụrụkpụ anyị eji na-eme na ebe niile ugbu a ị na-anụ na ụfọdụ na-akwafu ọbara dị iche iche anọgide asị na mmadụ furu achọgide ya afọ ozu ya ahụ ya ha agaghị ezuzi ị na-anụzi na m ebere aka onye ahụ ebere ihe onye ahụ ji bụrụ nwoke ma ọ bụ bụrụ nwaanyị ebere ntutu ebere nke ọzọ ajụba gịnị ka eji ihe a niile eme ụfọdụ asị na ha eji ya agwọ ọgwụ ọgwụ gịnị ọgwụ ego ụfọdụ anụcha na ego ewu oge a na-akọ akụkọ na ewe ebe a na-anọgide afọ ụlọ alụgasịrị ndị mmadụ agaghị ebi ya apụta n'ụtụtụ ọkwa akụkọ mana isi onye ebee ka ọ fụrụ ya ọ na-asị gị na ọ dị n'obodo dị otu a dị otu a mana tata a ga-akọwalị ya anyị ịnụ na ụfọdụ si na ewe ndị ga-agwọcha eh, lụọ ụlọ alụpụta ofe obi ma ọ bụ ofe afọ ụlọ emechie ya nwoke agaghị abanya nwaanyị agaghị aba ya nọọsụ ofu onye ga na-aba ya anọ a na-anụ na a sị na nwa na ọ bụ obere nwa nọ n'ime ebe a wee na-ebe akwa ma ọ bụ nwaanyị nọ n'ime ebe ahụ alụ mgbe na-ebe akwa ụfọdụ narị asị na mm, ụlọ na-apụta alụsịa ụlọ a na-anụ ka mmadụ na-apụta na-akpagharị ebe ahụ na-ebe akwa ụmụ ihe ndị a niile miri emi mere na anyị pịrị aka pisie aka ike wee chọrọ ọzọ chimereze eze omenala na ụgbọka ọ bụ ya bụ chi nwa chiaya maka na ọ na-ekwu ya wee kwuchie ike na ọ bụ oche nna ya ka ya nọ n'ime ya ugbu a maka na nna ya mere dibịa ya ma emesịa wee chee ya n'aka n'agbanyeghị ọsọ niile ya gbasịrị ndị mmụọ wee kpụpụta ya kwesị ya bịa nọrọ eche nna ya wee lụba ọnụ nna ya lụrụ mere na ọ bụ ọzọ chimereze oke dibịa si ụgbọ n'ime nkanụ est ka anyị na ya nọ n'obi n'ụbọchị nke taa ga-akọwara anyị ihe bụ ọgwụ ego ọ dị onye ihe na-esiri ike kedu ka ọ ga-esi wee rijuba afọ wee mara akara aka ya abụ m Chizie Ani ọzọ anyị ekene gị ekenekwe m gị eze nwafọ Igbo "Chizie Ani na-ekene Igbo niile na-ege anyị ntị n'onu ọ ka bụkwa ọzọ chimere Chaya Nwaeze na-ekwu na niile afọ udo dịkwala ọzọ ka ị ka ndị ụgbọ ọka mere ee maka na ewu ihe ah, eji mara obodo eji ịkụ osikapa mara obodo ama m na nke afọ a ga-adị maka na mm, eh, afọ gara aga na mbido afọ a tiri mkpu na ndị na-eche efi bere ndị na-akọ ụgbọ alụ n'iche iche mana ama m na eh, nke afọ a na ndị ụgbọ ọka ga-ebupụta osikapa ọkachasị otu a na ha achọ imechi afọ mmemme ga-arịba ibe ya elu e-, ekele dịkwana olisa maka na ndị ya bụ ajọ ndị o merikwa eri na ma nkwụ akpụ juziri eju na mba hmm. anyị na-arọ nke a hmm. na sizin a achọghịzi ya achọ mana oge niile gara aga ọ na-abụ ezigbo nsogbu ma olute kịta ụfọdụ atinyebeghị Eh, ọtụtụ rice eh, ọkụ hmm. ya na ndị efia na-azọgarị ya hmm. mana ka ọ kasị wee dị kịta anyị kenele okike rie nne hmm. eh, a ka kwagodolu ngwongwo ha ndị anyị na-enekwa n'anya na aka ya akwakwali ya kpọmkwem na ana Igbo ka ha mee ihe ndị na-enekweta anyị bụ gọọmenti etiti kwuru onye ọbụla na-akpa enwe emebikwana nke nwanne ya ọkwa bụ omenala nwa mmụọ biri na ibe ya biri ee nwa m emegide na nwa mmadụ ma nwa mmadụ emegide na nwa mmụọ akpụ anyị rụtụrụ aka wee chetara m na nna anara m ụlọ na agba adịba anyị ndị m na-asị m na ọ bụzikwa na ụgbọ afọ ụgbọ ka anyị na-eji azụ garị <laughs> ya bụ na afọ ụgbọ na garị na-ebe ego na afọ ụgbọ ọka eh, ọ dị mma eh, agba na-ejezi azụsị eke ejebe afọ ụgbọ ọka jezụọ ụmụ nri dị iche iche ebe ahụ ọ dị mma ka anyị gbapụ ọsọ ozigbo ozigbo n'isiokwu nke anyị ji n'ụbọchị nke taa ọzọ ewe ụdị akụ a na-anụgasị ugbo a na-agba anya mmiri na nna na-apụta ihe sibere ya ike ụfọdụ ọ chọọ ofu nwa ya pịa aka wee na-asị na na akọ ya ọbụla akụkọ ọ bụ na o ji egbuo ya gịnị ka ọ na-eme na eboro ya mma na mm, ya were ofu nwa ya mee ka ọ kpata ego ebe o were ụmụaka igwe igwe gbara ego jiri azụba ndị nke ọzọ anụrụ ụdị akụkọ dịgasị ritiri otu a n'Enugwu a na nso nso a wee mere na anyị bịachigide ihe a wee sị mba na ọzọ ga-abịa kọwara anyị ọ bụrụ eziokwu na egbuo mmadụ na eji mmadụ ọgwụ ọgwụ ego ọ bụ omenala kedu ebe ihe a si kedu ihe bụ dị ọgwụ ego ka na-ekenekwe igbo mụrụ mụ na gị bụ ndị na-ege anyị ntị n'olu alụ na-emekwe hmm. maka na m ga-akọwalụ gị dịka m si wee madebe omenala na-ahọ arụ ọya ya mere omenala ji wee dị nsọ nwee nsọ ịfụrụ kịta na akpụ dị ọcha hmm. ịbanye ya mmiri sụchaa ya ịnọrụ mgbanye na-eme ya sọ ụtala ji idebe ha na-agba n'olu mgbani na-eni ya oyi ikwe nụlụ ọfụma mana enweghị onye igbo ọbụla ji akpụ ụtara akpụ agọ mmụọ oji ka eji agọ mmụọ hmm. ihe eji wee na-akọrọ gị ya bụ gịnị enwere ọtụtụ ihe bịakwutere anyị ebe a bịa metoo ihe anyị nwere ọ dịzie ka bụ anyị nwa na-ewepụta ihe anwa hmm. omenala n'ezi ntụziaka n'ihi na aka m sokwa na ofu onye na-eme omenala taa hmm. ka na-ayọkwa okike amala ka o wee mepekwe m uche mepekwe m anya ka m matakwuo eziokwu ahụ nke m na-achọ bụ ndụ maka na omenala bụkwa na eziokwu na ndụ hmm. ọ na ya mere na ndị na-eso ụzọ ya na-adịkekwe n'aka ka nka ewere gị ma ezi atụ na abụghị ha ji atụ omenala dịkwa iche na ọgwụ a na-agwọ agwọ m ga-akọrọ gị ya hmm. tutu ma abịa na dis point bụ ihe anyị ji omenala na-concentrate mainly na the welfare of all maka ọdịmma onye ukwu na onye nta omenala wee sị gị ọ bụrụ na ị ka ose baa aja anya ile okwenye n'uche gị ịbụ ya nwa mmadụ na ime ya mmadụ n'ihe ọ bụla ị chọrọ ka o mee gị ka ị ga na-eme ịchọ ịfụnanya ị ga na-enye ịfụnanya o wee bụrụ ya ọ ya mere e ji wee nwegasịa nsọ dị iche iche ka mmadụ yara isi n'aka gị nọ ihe imeta ebe akwa arịrị oyi ha niile bụcha obere usoro na iwu jisila omenala ike mana enwezila oge olulu mmiri wee kpote mmiri kpotela abụ aja agwụrụ wee bata andị ofu odoro onye ọbụla anya bụ nke m ga-eji welu gbado ụkwụ welu nye gị ezi ntụziaka na ihe m na-ekwu na mma ya ọfụma ịfụrụ akwụkwọ ịyara ya eji wee bịa gba ndị be anyị ohu akọ na uche hmm. saa ha isi if i have to go by your term hmm. enwe ike eji baịbụl mara ya hmm. ịma na aga m ekwu ya taa akpọ ya akwụkwọ nsọ igbedosie ya ike nene ya anya okenye ji ele n'ihe mụ ga-anyị n'ezi n'ezi ntụziaka kịta ị malụ na okpukpeluchi nwa hibere isi n'ịbụ mmadụ degree hmm. let it be made public now ihe m ji wee na-agwa gị ya bụ oso na imilikiti ihe e n'obodo a ma otu nzuzo dị iche iche nwa onye ọchọ n'obodo a maka na chi ha na-eri mmadụ hmm, hmm, mana ọ bụrụ ya bụ ebumnobi ha ka anyị hapụ ibe ịba anyị mgbe mere m ji wee kwubi ya n'ụzọ ahụ na ji wee na-agba gị ahụ ị mara abụọ ha akụkọ ha ka anyị chọrọ ịkọ mana ihe m chọrọ ịkọ bụ ka anyị kọọ akụkọ gbasara anyị ihe m ji wee kwubi ya o ji wee dị ka m na-achọ ịga ịrụtụgo obere aka abụ na-ele anya oge mmadụ sịrị ọbara onye ọzọ na ya ji ọbara onye dị ụta dị ụta kpuchie onwe ya ochi na ala aja anwa ọ na-alụ n'ibu Igbo na ị ga-egbu mmadụ alụ na mmadụ nwere ike ịgacha ahịa kwechi ya nkwa si ya na ọ bụrụ na m agacha ahịa anata mbataba n'ụlọ onye izizi m bịa n'ikene m ma egbuo ya were oge mana eso e m akụkọ ahụ dịka esi kọọ na Abraham e, Abraham mechara chọọ enwere onu ọ nọrọ bụ nke si n'ikporo na ọ bụ dịka eji ekwu ya na ọ bụ n'elu osi ya nnọọ gị nwa bụ olumu nọọ nnọọ gị nwa bụ nwa m nọọ ihe dị ụtọ ka ị ya gị wee gacha ọrụ m aja mm-hmm. o wee were ihe ahụ wee gaba ige onuchi anwa mm. na-agụ ya okwu nchi mm. o luziri ebe ahụ ka m were ya na that conversation adịgo exposed eh? mm. o wee luzie ebe anwa anwa ka m were ya ọ bịazie gaa ngọngọ were wepụtazie ihe ọzọ adalụnye ya ndị anyị na-ekwu kwashiwu onye na-akwụghị mfụ ala bụ ukwelu mbụbọ aka hmm. kedu ihe o menuru chi ọbụla na-amarụ maka ọbara aya ha ikwupụta n'ọnụ ya ga-awuru ihe dị ụtọ achọrọ maka na oke na-ata ha oke eji n'ọnụ ke ụta ka ọ dị hmm. so ihe njiwe ekwube ihe a bụ na e nwere ọtụtụ ihe e a na-eme tata akpọrọ ọdịnala mana ọ bụrụ ọdịnala bụ ihe ahụ ọgwụ ka a na-agwọ maka ka nwa onye Igbo ji wee na-ebi ndụ abụọkwa ka onye Yoruba ji ebi ndụ ọgbakwe ka onye Hausa ji ebi ndụ enwe ọtụtụ ihe bụ alụ n'ala Igbo ọ ya bụla ịgafe ịbanye na kọmọn Benue steeti ebe a hmm. ya ha abụzikwa alụ hmm. ihe na-abụghị ihe a bụ enwere ọtụtụ ọbụ onye afọ Igbo na-apụ gaa n'agbata obi gagwọta badebe ya mana ihe enwe bụ nsọ Igbo ka o hmm. wetara o wetazie ya ọ bụghọzi ka ndị enwe ọ bụghị nsọ na be ha ji eri elele ya hmm. ka ọ ga-eji wee rizie elele ya maka na ọgwụgwọ ọzọ ka ọ kpatara hmm. ihe ọ na-asọ enwere ihe ike ana amadu too fast ikugbu ya ana amadu too fast igwu ya aka maka na ihe ọbụla nwere usoro o ji abụ ọbụ a na-afụ ya na ọ gara mmadụ gaa nwa ego na ọ na-eri ọfụma mana ijikwa ya ọ na-alarụkwa ụla ijikwala ya o nwekwara obi ezumike ịjụkwala ya ọ mụtakwala nwa ịjụkwala ya arụ ya oke maka iweta ihe anigbo achọghị ọ bụ nsọ baalụ enweghịkwa onye mere alụ n'ụwa ga-eri ahụ hmm, hmm. enweghịkwa mgbe ọjụbene ị ga-afụ ya maka onye oke ose ga-afụ ya na nshi ya hmm. o wee bụrụ ya ezi nwanne m nwoke dịka m si agwa anyị na-agụkwa ndị na-ege anyị ntị n'onu ihe ahụ baa alụ n'ebe alụ agadebene ekenekwe m gị ụna ah, anụnana ya n'ọnụ eh, ọzọ chimereze eh, ihe anyị na-ekwu bụ ọgwụ ego ma nọgide ọchọba mmadụ ibe ya eh, wee jiri chụba aja ego asị na na egbuo ya dịka mm, asị anụgasị n'obodo dị iche iche ọzọ na-akọwara anyị na ọ bụ alụ na ọ bụghị omenala Igbo mana ebee ka ihe a sizi bịa ee kedu ihe ga-eme mmadụ ọnọgidesi na ọ mmadụ ibe ya ka a ga-achọba ka eji gwọọlụ ya ọgwụ ego nke bụ eziokwu bụ ee ọgwụ ego esigo na ọ bụ alụ ya bụ na ọ bụghị omenala ọ bụrụ omenala anyị hmm. mana ọ bụrụkwa na ọ dịrọ hmm. ọ dịkwa ụzọ m ji wee si gị na ọ dị melu m ji wee lụtụbụ aka n'ebe m ka o si wee bịa bụ ụfọdụ na-adị na anya ka m were ya na mpaghara igbo niile enwere ofu ihe anyị nweji akọ ji a na-akpọ njọkụ ji hmm. ee eh? in other word ihe anwa bụ mmụọ bụ ihe anyị na-efe ana igbo na-efe na-eme ka oriri ihe ọbụla ị kọrọ n'ubi mmebe ụfọdụ kpọrọ ya na ofemini power of the earth na-eme nye usoro nye ezi nkwado dịka esukwe bụrụ ọgbụgba ndụ ya na igbo ọ yaghị ekwe ka agụụ gbuo onye ọbụla nọ n'ala ihe ọbụla imetụrụ aka nwere to do with agriculture ị ga-afọ ọganiru na ya e nwere ihe ọ na-eri wee nakpuo ụfọdụ na-egbuli ọkụkọ hmm. ụfọdụ bụ sọ ụfọdụ bụ ewu mana omenala igbo n'ihe ọbụla a na-egbu egbu na-agadebe n'ụmụ anụmanụ hmm. Hmm. maka na mmadụ bụ okike mmadụ bụ onye na-anọchite anya okike na onwe ya hmm. ihe ọbụla fụrụ ntụtụ mmadụ emelugo ana ọzọ ihe anyị na-ekwu wee na-arụtụ aka ka ewejebe wee dị ọ dịzi ka ịma na ewe ebe ịrụtụrụ aka n'akwụkwọ ndị omenala bịara abịa ewebe asịrị ofu oke ya jiri nwa ya chụọ aja mana nke a ekwute asị na nke ha bụgoro aka oche emechazie na akwụkwọ agba ọfụ ha asị na nwa chineke bịazi jiri onwe ya wee chụọ aja mezie wee kwunye n'ọnwụ mgbe na-asị ọ bụ ebe ahụ ka ụfọdụ mụtara iji mmadụ chụọ aja ka chefuzie ihe gbasara ọdịnala Igbo ekene m gị rinne eziri eh, nwafọ Igbo ka m gwakene gị eziokwu dịka m si wee lụtụbulu gị aka a sị m gị n'ọtụtụ imirikiti hmm. bụ ndị ahụ ị na-afụ bụ ihe bịara abịa n'ala Igbo hmm. n'ọkwanụ ya eh, hmm. n'ọkwanụ ya bụ ndị wetachiri nsogbu a nsogbu a dịka m ji wee na-akọwa gị ya bụ na m gwara gị si gị na ọ bụ na iwere anya okenye hmm. ji enene ihe hmm. wee nene ihe a na-enweghị ihe ewetachara anyị hmm. dịka okpukperechi dị iche iche nke bịakwutere mụ na gị n'ala Igbo okwe kweghị ka ịghọta e na ihe eji wee yibe ha bụ na n'ofu ụzọ na ọ bụ n'ụzọ ọzọ na ha nwe na-akwado ihe gbasara iji mmadụ wee chụọ ọrụ chi nke ha aja mm. baalụ mm-hmm. na Igbo mm-hmm. ụlọ na gị mm-hmm. o wee bụrụ ya onye a mere mekete mekete wee luo n'ebe olulu maka na chi ya na-eri mmadụ ụfọdụ ịga ịchụrụ ya aja nke a kpọrọ holy of holies amanye onye ahụ ụdọ maka na e nwere ọtụtụ ya lukwe na ọ yara apụta mana a kagbusiana ihe ndị a niile gịnị meziri ụfọdụ ka ji eme ihe meji wee na-agwa gị bụ na ọ bụrụ na ị gaa ibe nwa onye ọcha taata ifu na nwa onye ọcha ka na-achụ àjà ịmana ihe anyị na-eji akụ ihe a bụ na ụfọdụ na-ahapụzie ụmụ ihe a na-alụta aka ugbu a hmm. a na-ebuzi ya omenala ọdịnala ọhawa na-emezi ụmụ alụ a niile ọ bụ na ya mere m ji wee na-akọwara gị nwanne m nwoke maka na okwu anyị ji taata gbara ezigbo ọkpụrụ hmm. ọ bụrụ na akọwaghị ya n'ụzọ o kwesịrị ndị mmadụ aghara aghọta hmm. dịka mụ na gị si welu na-ekwu ya bụ ihe na-akpa ya bụ nkata hmm. ihe m ji wee na-akọlụ gị ihe a bụ enwebere n'ukwu mmụọ n'ala Igbo ọ bụ mbụ mmadụ gaba asị na a ga-akwụnye ya ụdọ maka na mmụọ na-ebe a nwekwara ike iri mmadụ ruo hmm. elu echi edezie n'ihi na ha na wee mee ka mụ na gị kpọọ nke m na gị nwee achị na ọya bụ alụ mana ọha ma bụ ndị na-akpa ya bụ alụ dekwa ya ede dekwa ya ede ọ bụ jọs na ha deli ya ede mechie ebegoro ụmụ mmadụ wee na-apụ ka ha gagburu ogwu enwe ndị egbuchara egbu enwe ndị ọ na n'iyi onye isi ojii bụ onye igbo na-akwanyelụ ndụ mmadụ ugwu hmm, hmm. mana mụ na akọrọ gị na ọtụtụ ndị ghara eme ihe a ejighị mmadụ kpọrọ ihe ha na-afụdo mmadụ dịka anụmanụ gbagotelu karịa ibe ha ọ ya mere na aka ada asọ ha ọchị ime mmadụ ihe oge ụfọdụ bụ iyi ka ị nwere ike ịkpọ mmadụ owere gbagbabu onye anwa but that is by the way n'ihe mere m ji wee na-alụtụ aka n'ebe anyị na-aga abụ ihe a niile bụchi ihe si ndị na mba ndị ada asụ nsọ ala hmm. welu bịa hmm. mana ịbịa n'ala Igbo ihe eji mara anyị bụ ịsọ nsọ ala and ịsọ nsọ ala bụ equity and justice hmm. na mmụọ mana ihe osizie ike n'onye Igbo ewere okwu wejere chi ya otu a ka ọ dị chi ejebere ya ọgụ ọkachasị na aka ya dị ọcha mana o nwere usoro usoro a bụ ọ bụrụ na ịsọ nsọ ana hmm. na-asọ nsọ ana ọ ya bụ the first rule mena o ji dịka ọ na-afịa arụ mena o ji dịka ọtụtụ ihe ọjọọ nọzi ebe a na-eku ume ọ dịzie ka ọ bụ na ebe a ka o si wee pute ọ bụrụ ebe a ka o putere ihe o ji wee dị ka ala Igbo bịa hapụtụ ndị arụ a maka ụbada one na-asụzikwa nsọ anabe ha hmm. onye na-asọ nsọ anabe ha bụ nke dị arụ gị mmụọ ewuziela ya n'ebe nke ị gadebe wee metogobe nke fọrọnụ mana ọ bụrụ na a na ha asọ nsọ ala a na-agbakọta ndị ama azụ iweta nshi na ahụ debe ebe anwa onunwa ka ọ na-eshi ọ bụrụ na ugbu a ka ị gbanyere ekwurekwu gị ihe anyị na-ekwu maka ya bụ eh, ọgwụ ego ndị na-eje egbu ndị mmadụ gbuo ma nwa ha si na ha na-agwọ ọgwụ ego a na-ekwu na ọ bụrụ omenala Igbo na ọ bụ alụ na ọ dịghị mma onye m ụdị ihe dị otu a unu na ndị niile na-eme ya n'aka na akpara ha enweghị ka ọ na-ezu ezu ha na-ata ahụhụ emechakwa ego nwa ha agaghị afụ maka na ajụjụ anyị na-ajụ bụ isi na igbu mmadụ ebee ka onye ha ga-esi wee weta ụdị ego a mana n'agbanyeghị na n'ụzọ nke ọzọ na ọzọ si na ọgwụ ego dị kedu ka kedu nke bụ ọgwụ kedu ka esi emezi nke bụ nke omenala nabatara ekele m gị nwanne m ịma na onye ọbụla bịara ụwa enwere akụkọ ị ga-anụ hmm. ịma n'ebe o mere mana enweghị ike nụkata anụkata efu na enwere ebe o mee dịka nke anụ nwa na-agagharị kịta hmm. onye mụchalụ nwa hmm. kpọrọ nwa ya asị ndụmanọ nwa dibịa asị ma ndụmanọ prọfet asị gị na ndụmanọ ndị a na-efe ya eh, ka anyị na-ekwekwe prọfet eh, eh, ndị ụka mana ọ bụrụ na ọ naghị eme n'ụzọ ọdịnala maka na ọtụtụ oge ị ga na-anụkwa especially ndị anụnwa a na-asị gị obere oge obere oge asị gị na-ejidogo ha na yoruba nnọọkwa limam ndị mana ọ bụ e, ndị a na-ebu isi ụfọdụ ajọ ajọ si na ha kpọrọ ya dibịa ụfọdụ na-eme asị gị na-ejidelu isi mmadụ ebe a sịrị nwa dibịa na mmadụ sịrị ya ga-egbo ka isi ka e wee gwọọrọ ọrịa ọgwụ ego ihe m ji wee na-ekwu okwu a mere m ji wee gaa lụtụ aka n'ihe a bụ na onye nke anụnwa ka gburu nwa ya ọkwa anyị ncha ya n'ihe onyonyo mhm. ị na-anụgodi ya bụrụ akụkọ kwa ifugo na o mere eziokwu mm. e wee menụ wepụta ya bụ nwa ifugo n'ebe o lekebegoro elekebe agbara alụ yi mm. m ji wee na-akụrụ gị ihe a bụ otu a ka o si were dị ọtụtụ n'ime ha bụ ụdị ajọ mmụọ anwa bụ ndị si na mmadụ ka ha ya na-eri bụ ihe ha na ndị akụziri iwu dị alụla ana ha aga lụọ ya ka o wee nye ya ike n'ụzọ nke ya maka mmụọ na akarị hmm. mana nke bụ eziokwu bụ na ọtụtụ oge mmụọ na-eyila agwolo mmadụ na okwu okwu na ome ihe dị anya dị anya na-esi n'elu ọ na-esi n'elu hmm. mmelu enweghị ike ịnọ n'ebe anya asị gị na ụmụ mmadụ dịka akụkọ anwekwukwelu oge ụfọdụ ụmụ mmadụ ji wee na-asa arụ hmm. enwere nwelu ndị nke na anya site n'ikpuru ya bụ skai wee fụzie na ụmụ mmadụ mara ezigbo mma ha ma wee wee bịakwasị ya ike ha ji wee mụba ndị buru ibu n'ụwa oge ahụ ị ga-anụkwu onu sikwe n'elu and vice versa melu eji wee si gị na ike edukwa n'ebe niile bụ eziokwu mana malụ nke ị na-eme gị na-eso isokwenye nke ga-edube gị n'ọnwụnwa ebe ebe lụọ ebe ebe maka omenala si na enwe okwe mgbaghalụ mgbeghe Oh. na ihe ọbụla ị mere ka ị ga-eji isi gị bụrụ ogbu mara esi na mma na mana ndị ịyara eme ya si gị meta alụ na echi na chi ha ga-agbaghalụ gị enwerekwe mgbaghalụ let no man be deceived whatsoever you sow you will reap hmm. and ọ bụ ya bụ ọdịnala ihe m ji wee na-ewetala anya aka eze nwanne m nwoke bụ ihe karịkwa anụrụ hmm. Cheta na enwekwa n'ime akwụkwọ anwa ofu ajọ mmụọ anụma elu onye mụrụ nwa ka akwa ha mada ịbụa ụmụ nwaanyị na-abụ agụụ dị n'obodo wuguduru uche gị wee gbalie okwu a ihe gbatara nwaanyị a n'obi bụ gị bịa anụ ka anyị gbuo nwa nke ya rie tata ka anyị wee eruzie echi egbuo nwa nke gị erikwe ịchụzi na mmadụ ka na-ekwu okwu ọ bụ mmadụ ka na-ekwu okwu na ajọ mmụọ ka na-ekwu okwu ihe gbasara gboo gbuo gboo gba o mekwa n'ihu Solomon ya ka anyị na-ekwukwe mm. maka na o nweghị ihe ọ dị ha ya hmm. ndụ mmadụ enwere ihe ọ dị ha ka ya ebe ofu onye zụrụ nwa ya nke a na-asị kedu ihe a ga-eme ya eji wee na-ekwu okwu a bụ na chi ya nyelu ha good and bad law mechie si ha i advise you to choose the good mana the bad law dịka Ezikiel ha ji welu dee ya si na enyelu ha ajọ eh, eh, usoro ebe a ga na-eji nwa ha welu na-achụ aja hmm. ọ dị mma eh, ọzọ onye mere ụdị ihe dị otu a na obodo kedu ihe a na-eme onye a bụ onye gburu ọchụ maka na ikwugo ya hoo ha igbu igbu mmadụ bụ alụ na omenala Igbo sịrị osisi kpala eso na-eso oge anyị igbuo mmadụ a ga-egbu gị iwu na-esi m na-asị onye ọbụla egburu mmadụ hmm. malụ na iwu sịrị na a ga-egbu ya maka ndụ onye anwa dị ya mma ndụ gị dị gị mma iwu bụ ezi nchekwa asịrị emekwana mmadụ ajị ihe hmm. na ọ bụrụ na ị chọrọ ibi ebe a n'udo adọbụ ya bụ omenala yanwa bụ ọdịnala hmm. yanwa bụ usoro ọdịnala emekwe mmadụ ajị ihe na mmadụ arịrị hapụ ya ka o nwee udo ka gị onwe gị wee nwee gịnị nwekwee udo onye ọbụla nwere ihe okike ji maka e wee kee ya ka ọ balụọ mmadụ niile ama enwekwa ego ebe a mụ na ọkịta m ji wee bụ nwa dibia hmm. mụ debe na oge mbe kpata ego ka ndị ọzọ ana m awere onwe m ụwọ hmm. mana mma na ihe m na-alụ mana ewo ihe e, e, nke iwere onye a na-amajide ego wee zụta ka ọ dị andị ebe enwe m nọ agụ enweghị ike ịgwụ m hmm. o wee bụrụ na iwe ego dị onye chifụta ya oge esi fụta ya ọ dị mma ọzọ eh, maka na achọrọ m ka ndị mmadụ soro jụọ ajụjụ a eh. ihe ọzọ m chọrọ ịjụ bụ eh, ma ọ bụ ka akọwa bụ na iji gosi n'ihe i kwuru na ọ bụ ezie na ala Igbo bụ anadị nsọ na ile anya na ndị niile asịrị ma ndị gburu na nzuzo emechaa ọdịtụ ụka dịka isi kwuo na afụghị oge ahụ na onye ọbụla gburu mmadụ ma ọ bụ si na ya gwọrọ ọgwụ ego na ahụ ada afọ ndị ahụ ụfọdụ ga-atarịrị afọ ya ọ dị mma onye ihe na-esiri ike maka na afụfụ maka na abịa fụcha onye a mere nke akụkọ a na-akọ na mkpere na mm, ọ dị ka ụbịam na-enye ya nsogbu biko o ji fụta onwe ya maka na ụfọdụ nọ n'ọnọdụ na-ekpe ekpere ka ha nọdụ n'ọnọdụ onwe ahụ nọ mana ọ fụtara onwe ya na ọ dị ka ụbịam wee jebe ije ahụ ihe m na-achọ ịkọ ajụjụ bụ onye ihe si ike sisiere ike ekpochielu ya n'ụzọ ọdịnala kedu ka onye ha ga-esi wee mee dịka onye dibịa ndị gbakwute gị na ihe niile ya na-eme mechiri na-atagbuo onwe ya n'afọ dịka nwa dibịa na dibịa ama ama kedu ka unu si enyere ndị ahụ aka ọ dị ụzọ imirikiti mana enwe m ike ikwu ịbụ anọ ịtọ ịbụọ e, ka ndị ọzọ wee wee ikeju aka maka oge ihe ji wee na-ekwu ya bụ a na-asụlo ana obi a na ahụ ụlọ aja ana obi bụ nke a na-akpọ salaka ụfọdụ kpọrọ ya sataka ihe anyị na-akpọkwa ụfọdụ bụ nri ihu eji hmm. ịkpọkwa ndị iche ndị mbụ na ndị egede nye ha nne ka ha wee nwee ike nye gị nne bụ ọchịchị obi nke gị na ọ bụ nwa ahụ na ọ bụ ihe akwakụ na ihe enwe enwe o na ọ bụ ọganihu na ọ bụ okwu na ụka esi ebe a kpochapụ ya nke ụzọ ịbụ a bụ ịkpọnye echi gị n'ụwa gị maka na ije n'ụwa sikwa nnechi adị mma hmm. ọtụtụ ndị mmadụ imirikiti gwụgo onye ịkpọ olu chi gị inye chi gị nne hazielu ya ụzọ ka o ike welu dị ike na mmụọ wee hazie gị ụzọ nke ịtọ dị n'ime ya bụ mgbugbo hmm. mgbugbo bụ gịnị kwụsị ebe a bido ebe a asị gị na aha alụ gị mgbugbo ka akụ na ụba wee nwee ike dube ile n'aka gị ọ bụrụ na ị na-akpa anụ dịka ọkụkọ dịka efi dịka eh, ewu mana ikote ya enyi obele oge ọnwụọ gị n'aka obele oge ọnwụọ gị n'aka a ga-abịaghalụ gị mgbugba akụ na ụba ikotezie ya bụ ihe bata ọya ama afụ ya hmm. ọ nọzielu n'aka gị na-amụba mhm. isizie ebe a na-akpata ihe ị na-eri hmm. a na-ahalụ mmadụ mgbugbo n'ebe ọ na-azụ ahịa a na-asụlụ mmadụ mpete sụlụ olu ihe obi ajọ mmadụ na ajọ mmụọ ihe ọ bụla ọ na-eme a na-aga a na-emelụ mmadụ awele hmm. mgbọrọgwụ na-akpa akwụkwọ na ụmụ anụmanụ onye enwe afụba nri na aka a na-eme ya ị nwere ihe ọbụla a ga-achọ achọ n'ezinụlọ ya nke ahụ dị iche na ịgwọ ọgwụ ahịa ọgwụ ahịa ọ gịnị ọgwụ ahịa bụ mgbugbo enwe nke bụ ncha ịpụta iweli akwa ka fechisie ya ọ bụ ịgwọ ọgwụ ihu ọma na ihu ọma ihe niile bụ dịka mpete hmm. na ọgbagba ụzọ imepe ụzọ na maka gịnị na ọ bụrụ na onye dị atịtị mmụọ ọ ga na-achụ ihe ọma hmm. mana ọ bụrụ na ịdụ na ịdị ọcha na mmụọ ihe ọma ga na-anabata gị na-abịalụ gị ebe ọ bụla bụ na ị na-azụ ahịa ee ọ dị mma <laughs> e, e, maka ndị ga-achọ ịjụ e, ọzọ ajụjụ anyị ga-agbapụ ekwentị ugbu a mana o si ebe a pụọ na-ewere ekwentị wee jụbazie ya ajụjụ dịka ọnụ si eme maka ndị ihe a na-ekwu gbagwojuru anya ma ọ bụ ndị nọkwa na mkpa dị iche iche wee chọọ ka esi n'ụzọ ọdịnala wee nyere onye ahụ aka akara ekwentị unu ga-eji kpọọ ya na ọsọ ịba pọp 08032777802 ma ọ bụ 09050257033 ọzọ akara ekwentị ọzọ chimereze 08032777802 ọ nọkwa na WhatsApp ma ọ bụ 0905025 7033 09050257033 ogbe oge ruo na oge nwa ga-eji jụ ya ajụjụ one na ole n'ebe a unu chọọ ịjụ ya ajụjụ ugbu a maọbụ na eje na kpakpando tv na YouTube wee zite ozi e, anyị agụpụtakwa ya ebe a maka imirikịta nọkwa ebe a wee na-ekiri kpakpando tv nọ na YouTube ije ebe a unu esonye wee na-afụ ọzọ wee na-ajụkwa ajụjụ nke unu akara ekwentị ga-ejikwa kpọbazi ugbu a wee jụọ ajụjụ bụ 090 09077771009 maọbụ 09023111009 biko unu ga-ebe ya nkenke maka oge ka o wee wee kezaa ole na ole tupu eh, ya na-apịachi afọ gị na-ebe akpọ nwaanyị ọma ndị ka imel udo dịkwalụ gị ezigbo nwaanyị ọma ee nwaada oge gaa n'iru bee okwu gị nkenke achọghị m ịjụ ajụjụ maka na ihe niile ọzọ fọrọtụrụ m anya mana esoro imebi ikere gị bụ ibe anyị na ezigbo oke ozi anyị na-agbasa n'igwe na nke na-eme na be nna m dị ntu mbọd nọgide ma ebe m ga-ejide eju ma sị nke bidoro kwuru ya o bido mepewe m anya m na-awọta kọntatentị na-eme na apa anya ada azụ m shọn ọzọsi mere ezebe ezigbo obi gị a na akara aka and m bịa na abịago m last time ọ nọrọ mba bịakwa ọzọ with my brother opidas na uh, from then nna anyị ya na anyị na-atọ ise ise ise ise daalụ daalụ adọ gị ọ dị mma um, ka anyị na-ewekwara oku ndị chọrọ ịjụ ajụjụ ole na ole okpu ekene ka ada anyị e si ji ekene ọzọ um, enwere ndị nọ n'ekwentị nke ọ dị mma o tibiela uh, biko kpọghachite anyị azụ afọ gị na-eme iche akpọ ọzọ a na-ekele gị gaa n'iru anyị na-anụ ihe ị na-ekwu gaa n'iru n'ada nwanyị afọ gị na-eme iche akpọ biko gwa ya afọ gị na-eme iche akpọ chikezie esi e, e, e enugwu akpọ gaa n'iru chikezie bee ya nkenke m na-ekele gị maka ọrụ ị na-arụrụ anyị maka imekọ imepụtanye anya maka otu omenala ndị Igbo si dị biko akara ekwentị ụlọ kpọbụrụ biko achọrọ ụlọ kpọrịkwawa so anyị ma na-enweta ya ọfụma ka anyị nwee ike nweta ya eh, daalụ daalụ daalụ daalụ daalụ daalụ afa gị na-ebe isi akpọ afa gị na-ebe isi akpọ ekele gị ndị afa gị n'ebe iche akpọ afọ mbochi na fesbuk nsụka obikeli ji m nọmba ọzọ nọmba ịkpọ eji enweta ọzọ direct ọ dị mma ọ dị mma ọ dị mma maka ndị chọrọ e, maka na oge adịghị ọ e, dị ka na-enwe ndị chọrọ ịjụ ajụjụ e, unu ga-ewe ọzọ na akara ekwentị 080 327 77802 08032777802

m na-ekwu eh, e na mmadụ a abụ m nwa maazị Ifeanyị maazị Ifeanyị gaa n'ihu oke o nwere obere ajụjụ m chọrọ ịjụ gị jụọ na-asị n'ala Igbo ọ bụrụ na mmadụ nna ya na-enwe obere isi ọ dị ka ọ bụrụ onwere ihe ọ chọrọ na nna ya ọ bụrụ na nna ya ekwere ya ihe ahụ ọ e bụrụ na ọ ya bụ fesọl onye isi na ezinụlọ so nwa ahụ si usoro uso omenala na omume ka nna ya kweta n'ime o kwuru ọba alụ daalụ daalụ ọzọ ị nụrụ ihe o kwuru ngwa ka a saa gị ya kwa na aga ga-ewe owufe ọbara mana ọ ịma na ọ ibe onye isi na ọ yiri olu gị mana ọ dị uto politiks si n'ụlọ ma ọ bụ nke nna si wee were gị ọ dị mma ka ọ zọtie ya ọnụ nwata ntị na ka ọ zọtie ya ọnụ ịnụrụ ọzọ onye riri oke mmadụ n'ala Igbo ọ ya ka ọ na-ekwe kachasị okenye ma were ya oyi ọzọ ọ ya ka ọ na-ajụ ama m na ị ajụjụ ahụ anụrụ m ya ekene m gị ezigbo nwanne mmadụ ihe mmadụ ji ekpe ekpele ihe mmadụ ji aga ọfọ bụ ka chi gị nwee ike cheta gị ka oke gị luo gị aka ị na-anụ ihe m na-ekwu ụta o si dị ọ bụrụ maka ọ bụrụ na ị naghị eme ihe ị kwesịrị ime oge ụfọdụ ndị mmadụ ga-anapụ gị ihe chelu gị mana ọ bụrụ na enwere ihe ọbụla imebe dịka na usoro omenala na igburu ọkụkọ wee na-ayọ ndị ichie n'ihe bụ oke gị lukwe gị aka ha ekwe ekwene ka mmadụ jee maka na ya kpọrọ gị asị wee mee ọ bụrụkwa ajọ ihe ka ọ bụ udo dịrị gị nwanne m mana ewee e oke ọkpara si na chi dịka ndị Igbo si mee ya hmm. wee na-abịa ụwa hmm. onye were oke ọkpara na ezinụlọ hmm. wee ye onye ọzọ kedu ụdị ihe na-eme ebe a ọ nwechara elu kọndishọn ọ bụrụ ihe anyị egbubi ụna maka na enwekwara ihe ọkpara ga-mee ọ bụla alụ na ezinụlọ anwa n'iru nna ya oluzuo ihe o ji bụrụ dị ọkpara omenala Igbo kwukwere ya omenala Igbo kwukwelu na nwoke ọbụla nwụrụ n'iru nna ya olu ọbọzụkwe dị ọkpara hmm. na nwata so enwechelu dịka kịta enwere ihe anyị na ha akpa alụ hmm. asị kịta na-enwe ike iji wee ga mụta ya ọ bụrụ mgba mgba na ọ bụ n'aka onye ọcha na ọ bụ n'aka onye ọbụla asị na dị ọkpara dịlere nwanne ya nwaanyị na ọ bụ step sista ya n'iru mgbara anwa ọtụtụ oge emechigo n'enitin ọda ọda abụzi onye nwe mgbali ihu ije ahụ ọ dị mma okwu e, a ga abụkwu okwu ọzọ isiokwu ụbọchị ọzọ afa gị na-ebe isi akpọ gwa ya afa gị na-ebe isi akpọ nwa bụ eze ndị ka ị marụ gaa n'iru ekenekwe m nwa eze hmm, gaa n'iru ọnya ka ị na-eme nwanne m nke bụ eziokwu bụ n'eziokwu ka ị na-ekwu ihe ọbụla mmadụ mere wee were ọla mmadụ mee ya ọ bụghị omenala ndị Igbo agbara na nke bụ eziokwu bụ na nwabụ eze ada atụkwasị o ndị gboo nwekwara egwu ụfọdụ ndị gboo na-ete like na be mgbe gboo gboo o nwere egwu a na-akpọ ịkpa eji isi mmadụ ete ya mana mụ ha ama ha ka omenala bụ ihe ahụ ka ọ bụrụ mana na nghọta nke m afụnube m onye mere ajọ ihe na oke ka m nyelu gị aka nyelu gị aka ebe anwa na-agbachi gị anya ọ na-agbachi ọtụtụ onye igbo anya mana ihe ndị igbo na-emekeri na-efu ụdị ihe ahụ bụ isi onye ilo hmm. isi onye ilo ọ na-abụrụ unu gaba ahịa a na ha na atọlị mmadụ mmadụ gbuo mmadụ enwelu ndị nke ewepụ obodo wepụtara dịka ọgbọ na-eche agụ dịka ndị abịrịba si eme agachọla onye ile anwa gachọba ejide ụdị onye ile anwa egbuo ya ha ga-abịazikọ ndị mmadụ na nsogbu anụnwa anyị nwere na onye alụ anụnwa na anyị ejidekwu na anyị emerigokwu ya ahụ ịmara eji ewe obodo eji ịchọ ahịa ewere ihe mere n'obodo ha were eji anọchitere ndị ọzọ ga-etekwa ndị ọzọ ha nwe na-eji ya wee tee egwu na mmụọ obodo a nwenyere ha ike ha ji wee ga merie ndị ilo a na-akpagbu ha dịka e ịgara gara agbagba bụ ndị a na-akpọ ndị agha eh, ihe bịa na Igbo apụta zọba Igbo o merukwere na ndụ David oh. oge onye ilo ha bụ ogburu ya bụ Goliat ogbuola isi ya Goliat ogbuola isi ya ekene m gị afa gị na ebe isi akpọ

so nna m kpọrọ m na ebe oliwa arụsi atụ na ihe ziri ebe ahụ dị mkpa site na ọrịa igbo moshi ahụ kedu ebe omenala ngwa daa ka ajụ asa gị ọzọ ị ga-ejizi nke a wee na-apịachizi ya maka oge na asịza ya kwara kwara chịkọrọta okwu ọnụ ezi nwanne m nwoke ekene mụ gị ọ dị ka m si welu eme ka ị malụ dịka na omenala igbo si welu dị enwela ebe eji ọ kwadoro gị welu mmadụ wube ihe na ala igbo nsọ ala ọ ya bụ mmadụ imerụ ana ọ ya mere na ofu onye adịghị njiri ozu n'ala Igbo ihe eji arụ ọtụtụ enyi ozu bụ ka e wee malụ na ọ bụ ọkwa aka amịrị hmm. maka na ọ bụla aka amịrị a ga-akwụ alụ ị mara oge ụfọdụ akọwasị ihe a e, agaghị akọ ọgwụ udo onye eyiri ebe a onye ilo e, ọ bụrụ dịka na mmụọ na-ewube na-echekwa obodo hmm. ọ bụrụ na iwu usoro na tutu ụdị ike ahụrụ na-achọ ka e wee wubo mmụọ anụnwa adịile na unu ga-aga ndị ilo na-achụ unu ihe dị ụta dị ụta na ike unu ya enyezi ihe ahụ a na ewubela unu ike ịchụgbazi imirikiti ihe ọbụla nwere ike ibi ndị ilo ga na-achụ obodo a ị ga echo na onye aka ya dị ọcha ka eji wee mee ụdị ha ya oge ọbụla ọzọ Eze ji gbanye ekwentị ya ee wezie ya na 080 327 77802 maọbụ 09050 257033 0905 025 7033 ọzọ anyị ekene gị kedu maka isu nke mbụ na isu ah, isu n'ụmụ isu ah, eze anyị igwe ọ na-eme ọfụma aka m kelekwere okike hmm. aka m hụ ihe ọ na-ayọ Eh, aka na-enekweta anyị enugu steeti anaghị ekwe nkwa anyị emela ugbu ọka mana nwa atawa ya kịta mana ana m anụ puke puke na gọvanọ anyị bụ anyị n'uche n'ebe ọ dị mma eh, ka anyị bugharịrị ọnọdụ maka na eh, ijele nwaanyị agbatago ka o wee duziri wee gaba n'oge nke ya anyị ekele onye ukwu kele onye nta ee eh, biko okwu niile anyị kwuru ebe a na ka anyị si kpaa ya bụ echiche ndị kwuru ọbụ echi nke anyị na Solid FM ka ọ dị maka anyị na-ekwu anyị ga-asịrị na ọ ga-adịrịrị ndị Igbo niile mma mbugharị ọnọdụ ugbu a anyị lee afịa ee eh, oziọma eji ọfọ ijele ewee duziri unu wee gaba n'oge nke ya cheta na abụ m Chizzy Ani zitebezie na ozi unu na Kpakpando TV na YouTube ọ ga-adịrịrị anyị niile mma omenala Igbo mara maka anyị mebe na ya Good afternoon. Even after that, I can get a little bag.